Now I want call my name so that you know where it is coming from. <laughs> yes. Hello? Hello? Auntie? Auntie? Auntie, nuka yin kuke okay. keke kpa achi mas na ebe nọrọ dị noizi o naazị nụ ga egwu nwa gị ka ọ gịnịkwa biko ọ dị mkpa ka m kwuore gị ihe a dị mkpa ọ dị mkpa ka kwuo ugbu a biko na olugo nwaanyị o mechala egwu o mechabụ ọmụ a mechara anti biko ka m gwa gị kewa eziokwu enwere otu ada gị nwaanyị iche sị gị na ọ chọrọ ike egwu n'ụwa gụnwa bụ onye chọrọ ka ọ wụọ musician na na p ha ebe isi ole ma Tiwa Savage ma ma ma ma ma Bello ma Wizkid ma ma Davido na ụmụaka ibe agụ egwu mba ntị mba ihe nọkwa egwu akwụkwa n'ọwụ maka onye bụ isi ole ma onye na-ebughị isi o onye akwa na akara aka ịghọtara adịghị nwaanyị a biko ọ nwere ike akara ọ ma eghe nwere ike wụrụ kpọf ịghọtara nwekwana ike wụrụ granọt ịghọtara ọwụwa niile betekwa mgbe ọ na-enwe nne otu o si gụtakwa nne egwu na ọ na kwaya na chọọchị na-ewedị ya na kwaya ya ee ụfọdụ dịkwa na a ndịkwa ya ha sịkwa na gịnị na ọ maghị ha ọgụga ọkụ ga off point antigbo eziokwu kemgbe m na nwa nọ nga na-asị ka anyị lee ma ga-emepụta egwu ihe ọtara webe nnọọ enweghị ihe mma ọkụ ga nga nwatakịrị ke nnọọ ee mba na m jisi ike ike agwụla m akpiji onye na-ejisi ike akwa onye ike dị biko nwatakịrị agwụrụ m emechara m jụọ ya sị na ele ihe ọ ịwụ n'ụwa ya sọ na ọma ihe ọ chọrọ ịwụ na mfad na enweghị ihe ọ chọrọ ịwụ n'ụwa nzelekwa ihe ọ bịara nga abịa ime ya sị na ọgụ si na mụ na-abịa nga na ọ ga-ahụ isi ya hapụ na nwa biko oku na ihe ga skuul ha nwatakịrị kelee ha ga-emetekwa na-emete ọwụ na awụrụ ka ọ chọgara n'ụwa ka ọ gịnị ebe a na-enweghị ihe ọma chọga ime anti mba ama refọnd unu ego unu ya maka ka ego ego ọnakwụkwara n'ihu unu ịkwụ enweghị e ya maka ka ego nso unu kwụgo n'ụmụ tripụl times ihe ka unu mbụ enwe e ebe e mere nwa n'ụwa sef anabata mana eluigwe ma n'ọkụ mma enwe ebe a ga-akpa egwu egwu nwa ọ maghị ọgụga ya gatara elu ya agụga agụwa n'ala ifeata ọ gbanwe ihe ọgụ ya gata ya achịwa ọchị ya chakata ọchị ya ebewe ịghọta ma ison isi iri nwa mma mba akparịghị m ya ntị ọhịa m hụrụ n'anya m mere m ji na-ekwu ịghọta maka na onye isi kpakọrọ ọnụ agaghị echota a na-aga egwu ee ka a gata hụrụhụrụ aga hụrịrị hụrịrị ya gụrụ egwu ndị mmụọ ma egwu egwu eji eli mmadụ ka nwa agụga ya dịtụdị iche ee m ya na egwu ọgụkọ na egwu ndị ebe nye egwu ndị wit ka egwu ndị wizard antị biko hapụ ka mgbe ịchọga iji aka gị be produs ori ya egwu a biko ọwụmụ a ịghọtara ya nụrụ ya nụrụ n'ime na obido gbawa egwu ịghọta akụwa aka enwe msị m si akụ aka ya wee otu esi eme egwu <laughs> na mmedị egwu na egwu a nwere ike ibupụta ya wọ spata mekwa ma mmadụ biko antị ka ga-egbu m ah, hapụ ga biko ego ya obi ya n'obi ya okwe egwu ga-akpọla ndị mmadụ mmụọ ee eh, bịa ka ị kpọrọ nwa gị biko egwu a ya gụọrọ gị n'ụlọ biko ya gị obere gị ma biko ime emechaa sef si na ya gụọ national antem ịghọtara ya agụ otu egwu ndị chọọchị amamihe ọ megere nga biko anti kredit m agwụla biko ha <laughs>